AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ibe m udo dịrị gị ka Chineke gọzie gị n'ezinụlọ gị ka mara ya bụrụ nke gị ka onye nwe m na-edu gị ụbọchị niile nke ị na-adị ndụ ka onye nwe m nye gị nchekwa nke zuru oke n'ezie obi dị m ụtọ n'ụbọchị taa n'ihi na onye nwe anyị ka nyekwara anyị ohere nke ịnọkọ ma tụgharịa uche ya mere m ji na-arịọ gị n'ụbọchị taa sị soro m ka anyị leba anya n'isiokwu nke na-asị ụzọ ị na-echeghị ụzọ ị na-echeghị ọtụtụ ihe pụrụ ịdaba n'ime ndụ m ụzọ m na-echeghị ọtụtụ ihe pụrụ ịdaba n'ime ndụ gị na ụzọ ị na-echeghị mgbe gara aga ọ dị otu nwoke Jaman amaara nke ọma site n'ịgba ọsọ nwoke a bụ onye nwere mmerụ ahụ onye dara ma kụọ isi na nkume n'obodo France mgbe ọ na-emegasị ahụ mmegasị ahụ nke a na-arịkwasịrị n'ihe ị ga-eji wee nwee ike gaa n'elu ọkpụrụkpụ mmiri nke jụrụ oyi ma ihe mgbanwoju anya dị ebe a bụ na nwoke a bụ onye ọkụ ya bụ ụra iji ụgbọala ịgba ọsọ ịgba ọsọ abụghị ịgba ọsọ nke ntakịrị iji ụgbọala ịgba ọsọ ọgụ maịlụ iri n'otu awa ma n'oge ahụ nwoke a ji ihe a mere ọkụ ọ dịghị mgbe ọkọ kọhịara ya ma mmegasị ahụ a nke o si nweta ihe kpọlara ya ala mmụọ bụ mmegasị ahụ nke a pụrụ isi na onye ọbụla nwere mmasị n'ime ya onye nwere mkpebi na ọ ga-eme ya ga-enwe ike mee ya nke ọma ma nwee obi ụtọ n'ime ya ya mere m ji na-arịọ gị si gị biko ka anyị kpachapụ n'anya n'ihi na ụzọ ahụ nke anyị na-ele ya anya ka anyị pụrụ isi nweta onwe anyị ma ọ bụ tinye onwe anyị n'ime nsogbu ile anya ị ga-ahụ na ọ dị ọtụtụ ndị na-efe n'ụgbọelu mgbe niile ihe ọ bụla nke ha na-eme bụ nke a na-efe n'ụgbọelu tutu eme ya maọbụ ndị oji ego achụ ego na-anọ n'ụgbọelu mgbe ọbụla aga obodo ofe mmiri mgbe ọbụla ndị a bụ ndị na-anaghị enwe ọkọ na-akọhịa ha na njem niile ha na-eme ma ile anya ga-ahụ na ụfọdụ n'ime ha bụ ndị ọ na-abụ ha asanwa ahụ n'ụlọ ha ha daa ebe ha na-asa ahụ ma merụọ ahụ ụfọdụ n'ime ha bụ ndị na-asị ka ha gafee na gburugburu ụlọ ha lee otu ọ dị maọbụ were otu ihe maọbụ nke ọzọ ma ọ bụrụ ndị kụrụ ihe gburugburu ha gaa hụ na onye ahụ ga-ada nwee mmerụ ahụ ebe ọ bụ na ọ bụ naanị Chineke bụ onye maara ihe gaje ime mgbe ọ na-aka emeghị biko nweenụ mkpachapụ anya nwee nleru anya n'ihe ọ bụla nke ị na-eme mee ihe ọ bụla mgbe e kwesịrị ka emee ya ọ bụrụ na anyị were echiche anyị laa azụ gaa hụ na Moses lụrụ ọgụ niile n'ala Ijipt mee ihe dum ka o kwesịrị ime ịkpọpụta ụmụnna ya site n'ala nke ha bụ uru ma Moses bụ onye nke na-erughị ala ahụ nke ekwere Israel na nkwa n'ihi gịnị na ọ dị ihe ndị nke a na-eleghị anya ndị a na-akpọghị ihe ndị a gasị ka emee ya otu a n'ihi na ihe nke a ọ dịghị ihe ọ bụ ọ bụ n'ihi na ihe a adịghị ihe ọ bụ kpatara o ala ahụ nke ekwere na nkwa ihe ndị a a na-asị na ọdị ihe ha bụ ilerue ya anya gaa hụ na ọ bụ ebe a ka a na-achọpụta ma ọ bụ ka ị nwere ike ịmata ma ị bụ onye na-aga n'iru ma ị bụ onye nke na-anaghị eme nke ọma Bruce Batten, nọkọtara otu ụbọchị bịa lee anya bịa hụ na ihe nlụpụta nke ihe ndị na-akpọghị ihe bụ nke mere ka ọ bịa hụ n'ime onwe ya si n'ezie na ọ dịghị ihe na-abụghị ihe mgbe ụfọdụ chineke na-esite n'ụzọ nke ị na-eleghị anya gọzie gị ma mgbe ụfọdụ onye iro na-esite n'ụzọ nke ị na-eleghị anya sere gị ọnya ọ bụrụ na ị kpachapụghị anya gị ma na ọnya nke onye iro ya mere o ji dị mkpa n'ụbọchị taa ka ị nwee mkpachapụ anya meghee obi gị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị chọrọ ọganiru meghee obi gị ka gị na chineke nọọ nso ka anya nke ime mmụọ gị wee meghee ka chineke wee na-eduzi gị ụzọ n'ihi na onye iro pụrụ isi n'ụzọ nke ị na-eleghị anya ma gbaa gị akụ nke pụrụ ịkpọla gị mmụọ nke a abụghị oke gị nke a abụghị oke anyị kelee ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị ụba ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi Nti: na-ege ntị n'ọnụ nwayọ mgbe ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nso.

ndị Seventh Day Adventist Church Choir ọvọmama asaa unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa abụ unu dị ụtọ anyị na-arịọ ka Chineke gọzie unu ka ọ gbaa unu ume ka onye unu ogologo ndụ na ahụ isi ike ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi Friday egwe m ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke ndị na-ege anyị ntị onye nwe anyị emekwala anyị ohere ọzọ ileba anya n'okwu nsọ ya bụ okwu ahụ nke bụ nri nke na-enye ndụ bụ okwu ahụ nke ọ bụ anyị soro ya dịrị anyị mma chineke mee anyị ọtụtụ ngọzi ka ohere a dị ugbu ọ ga-amasị m nke ị were akwụkwọ nsọ gị ọ bụ ihe ị ga-eji dere ebe ụfọdụ anyị ga-akpọ aha n'ime akwụkwọ nsọ otu n'ime isiokwu nke anyị ga-eleba anya n'oge a dị oke mkpa bụ isiokwu ahụ nke si iso jizọs ịtụkwasị ya obi iso ya ịtụkwasị ya obi ihe a kpọrọ ịtụkwasị chineke obi abụghị ịtụkwasị mmadụ obi otu n'ime ndị buru anyị ụzọ ndị tụkwasịrị chineke obi mmadụ dịka Job n'ime ihe niile nke ọ na-agabiga ọ na-ele anya n'ahụ ịhụnanya nke Chineke ọ bụ ukwu a mere o jiri sị amawo m na onye mgbapụta m na-adị ndụ ya mere mgbe ị matara na onye mgbapụta gị na-adị ndụ iji ụgwọ tụkwasị ya obi a sịkwarị na ebili mmiri ọbụla gị na-amagharị iji ụgwọ ịtụkwasị Chineke anyị obi akwụkwọ nsọ gara n'ihu mee ka anyị mara n'akwụkwọ jọn isi iri na anọ amaokwu nke iri abụọ na otu onye ahụ nke na-ahụ jizọs n'anya bụ onye a ga-ahụ n'anya nna anyị ga-ahụkwa onye ahụ n'anya ọ bụghị naanị na ha ga-ahụ onye a n'anya ha gakwa ewere onwe ha gosi jizọs m ga-ewere onwe m gosi onye dị otu a m ga-ewere onwe m gosi onye dị otu a ọ dị ndị jizọs gosiri onwe ya otu n'ime ndị ahụ bụ nwaanyị nke bịara n'olulu mmiri nke jekọb ikuru mmiri mgbe ya na jizọs na-akparịta ụka nwaanyị samaria jizọs mere ka ọ mara na ọ bụrụ na ị maara onye a na-arịọ gị mmiri ị ga-asị ya nye mmiri nke gị n'ihi na mmiri nke jizọs nwere bụ nke bụ isi iyi nke na-adịghị ata ata nke na-asọrọ ruo ndụ ebighị ebi mgbe jizọs gwara nwaanyị okwu a nwaanyị a nwere ntụgharị uche ya bịa laghachi n'obodo ya sị ndị obodo bịa bịanụ ahụla m onye gwara m ọtụtụ ihe n'ime ihe m dị ihe niile ọ gwara m bụ eziokwu ọ ga-abụ onye a ga-abụ mezaya ahụ n'ihi na jizọs gosiri ya onye ọ bụ ọ bụrụ na gị nwa gị onye na-ege ntị nara okwu a nke ọma jizọs na onwe ya ga-egosikwa gị onye ọ bụ ọ dị ihe ọdọ akwụkwọ Jọn nke mbụ isi nke atọ amaokwu nke mbụ mere ka ọ pụta ìhè ya si lee ụdị ịhụnanya dịka nke a na kraịst tọgbọrọ ndụ ya n'ihi ndị enyi ka e wee kpọọ anyị ụmụ chineke ka e wee kpọọ anyị ụmụ chineke matala jizọs na ihe mere o jiri tọgbọ ndụ ya bụ ka mụ na gị nwee ike ịbụ ụmụ Chineke ka mụ na gị nwee ike ịhụ ịhụnanya Chineke ka anyị nwee ike bịaruo ya nso gịnị bụ ụzọ ma bụ ihe anyị kwesịrị ime mgbe anyị chọpụtachara ịhụnanya Chineke na akwụkwọ Rom isi asatọ amaokwu nke iri na anọ ruo na nke iri na isii ọ sị na ka anyị rabụ ndị mmụọ nsọ Chineke na-edu anyị bụ ụmụ nke Chineke na mmụọ nsọ na onwe ya nọkwa n'ime anyị na-agba àmà na anyị bụ ụmụ nke Chineke ọ dị ihe kwesịrị ime ọ dị ajụjụ kwesịrị ịjụ onwe gị n'oge a mmụọ Chineke ọ na-agba àmà n'ime gị kemgbe ịwa naanị okwu ndị a na ịbụ ụmụ Chineke gịnị ka a na-ahụ n'ime obi gị ọ dị ụfọdụ ndị ihe na-ejupụta ha obi bụ ekworo ọnụma nkewa ikpe iche iche na ihe ndị ka ọzọ dị iche iche akwụkwọ nsọ kpọrọ asị ma dịka nwa chineke onye chineke mere amara dị otu a ihe kwesịrị ịdị anyị n'obi bụ abụ abụ mmụọ nsọ ọṅụ udo ọ bụghị naanị nke a onye nwe anyị gara n'ihu na-eme ka anyị mara ya sị na akwụkwọ Jọn nke mbụ isi anọ amaokwu nke iri na otu ndị m hụrụ n'anya ọ bụrụ na Chineke hụrụ anyị n'anya otu a anyị jikwa ụgwọ ịhụrịta ibe anyị n'anya ka anyị na-eṅomi oke ịhụnanya chineke hụrụ anyị ka anyị na-eṅomi mmeso ọma chineke dịka ụmụ nke chineke dịka ndị na-eso ụzọ nke chineke ọsị anyị jikwa ụgwọ ịhụrịta ibe anyị n'anya ọ bụ ya mere mgbe m na-ekwu okwu na mbụ m sị na ekwesịghị ịhụ iwe nkewa ọnụma ikpe ichiche n'ime anyị n'ihi na akpụkpọ nsọ si mgbe anyị na-ahụrịta onwe anyị n'anya elu ụwa dum ga-eji ya mara na anyị bụ ndị na-eso ụzọ nke chineke dịka Jọn nke mbụ isi atọ amaokwu nke iri na isii mere ka anyị mara na Chineke mere ka ịhụnanya ya pụta ìhè n'ebe anyị nọ mere o jiri were ndụ ya tọgbọ n'ihi anyị nwa ndị mgbe Jizọs tọgbọrọ ndụ ya n'ihi anyị o nwere ọchịchụ àjà ndị ọ na-ele anya n'aka anyị nke otu n'ime ha bụ inyere ndị na-enweghị ihe aka ime ka ihe Chineke jiri gọzie anyị sọfere ndị ọzọ n'ihi na mgbe Chineke nyere gị ngọzi ọ na-ele anya ka ngọzi ahụ sọfere ndị ọzọ ka ndị ọzọ ahụ nwee ike na-enye Chineke otuto na-asị Chineke edere anyị mma ka aha gị bụrụ ihe a na-agọzi agọzi ọ bụghị naanị nke ahụ o mekwara ka anyị mara na anyị ji ụgwọ ịga ije n'ime ịhụnanya n'akwụkwọ Efesọs isi ise amaokwu nke abụọ na Jizọs hụrụ anyị n'anya na o nwekwara onwe ya nye anyị dịka onyinye nke e nyere ịbụ ọchụchụ àjà n'ebe Chineke nọ na isisi nke na-esi isi ụtọ ọ bụ oke ịhụnanya dị ukwuu nke Chineke mere ka anyị nwee akwụkwọ nsọ si site n'ọnụ Pita na Jizọs nwụrụ hapụrụ anyị ihe nlereanya ka anyị so nzọụkwụ ya ole gị mmeso ị na-emeso ndị agbata obi gị n'ihi na mgbe anyị na-agagharị n'ịhụnanya mgbe anyị na-ekekọrịta ihe mgbe anyị na-enwekọrịta ihe mgbe anyị na-enyere ndị na-adịghị ike aka ọ na-eme ka a mara na anyị bụ ụmụ chineke ole gị ihe na-ahapụ mgbe ị na-aga n'ihi na akwụkwọ nsọ si jizọs wee na-agagharị na-eme mma na-eto n'ogologo na amamihe n'ebe chineke na mmadụ nọ gịnị mere jizọs ji mee ihe nrịba ama niile ndị o mere mgbe batimiọs na-etiku ya ọ pụghị ịhụ ụzọ ya sị onye nwe anyị nyere m aka ya sị gịnị ka ị chọrọ ka m mee ya sị ọ ka anya m hụ ụzọ o nwere ndị nọ gị gburugburu ndị enweghị ike ịhụ eziokwu nke okwu chineke ụgwọ iji bụ ime ka ha hụ eziokwu a n'ihi na akwụkwọ nsọ si okwu chineke bụ oriọna nke dịrị ụkwụ anyị na ihe nke na-enwu n'okporo ụzọ anyị akwụkwọ osisi ọ bụ gịnị ka okorobịa ga-eji mee ka ụzọ ya dị mma ọ bụ ilezi anya ka okwu chineke siri dị ọ dị ụfọdụ ndị nọ gị gburugburu ndị agụ ji ị chefuru na okwu chineke bụ nri na-enye ndụ site n'ịhụnanya gị nyefee ha okwu a n'aka n'ihi na jizọs sitere n'ịhụnanya mee ka anyị bụrụ ndị nwere onwe anyị ya na-asịkwa anyị na ihe ahụ nke ihe mere nye anyị ya na-elekwa anya ka anyị mee ya nye ndị ọzọ dịka ọ sị ihe ọ bụla ga unu na-achọ ka mmadụ mere unu mekwa ya n'onye ndị ọzọ otu ahụ onye nwe anyị na-akpọ anyị oku onye nwe anyị na-eme ka anyị mara na anyị ji ụgwọ inyerịtara ibe anyị aka kelee ụwa niile were ya mara na anyị bụ ndị na-eso ụzọ kraịst mgbe anyị na-enye nrịtara ibe anyị aka ka onye nwe anyị gọzie anyị n'ụba n'aha jizọs eme. unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si unu Adventist World Radio ka ozi ya si unu ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị were ohere ọma kelee ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa were werekwa otu aka ahụ kelee onye mgbasa ozi Fraịde Egwim onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke imeela onye okenye na ozi ọma nke nyere anyị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka Chineke na-egbughere gị ụzọ n'ihe ọ bụla nke chọrọ ime ka onye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo